ee eh, ndị be anyị daalụnụ n'ewu igbo nwanne anyị nwoke njelu na nkie ka njenete so some of you fụrụ ya ebe ọ nọ some of you afụrụ ya mana etu ọ nọ na mma like ka ịfụ everything ka ịbụ na ị nụ na ntị ma ọ kedu ife a na-ekwu so mmeme everything ka ọ dị short ebe nnọ nọ ebe nna eme vidio bụ ebe a na-akpọ iyi ọwa ọdekpe na Anambra steeti alright

ana ama nke isi efe ilu wee itetụrụ anyị eh? all right so um, you've been married for how many years now 17 years in 17 years with how many kids six six kids all right your last child how, how old god my last child should be about seven years now seven years yes, sir. all right now all those children are they in school yes sir okay now the very day the news will be added to you the situation of your husband kedu ka isi wee react kedu ka isi wee for the news that moment ọ dị very shocking to me because ọ bụghị ihe m na-eme expect hmm. and mgbe akpọrọ m because anọ m na ya dị wee kpọwa nsị mbịawa n'ụlọ ọgwụ mgbe m ruzi n'ụlọ ọgwụ wee fozie ka the whole situation dị hmm. i was like in fact my own my my world have come to an end mm. i was like where am i going to start from because that day i was just crying and crying and crying now just say back i'm the singing video how do i start and everything because i'm i'm now uh, eh, mad about the spinal cord abroad and easy thing mm. uh, ọ dago na onye ahụ agaghị na agazi n'iji ọ na one place yeah. and the whole the burden of life will be on me and everything so I was like, ọ bụ na God ga-eselekwo m ya selekwo dị because ama m ka m ga-esi wee face the challenge of life. Hmm. So ever since then, And this is uh, how many years now? This month, been March, May, May, four years, yeah. Four years, yeah. And you've been pulling through all these years. Yes, sir. They are the grace of God, not upon you. And uh, I'm now this thing uh, Brugo now I got to unwanted places yes, like hospitals. I've gone to hospitals like we the first hospital I know I know another hospital for about eight months there about. Gosh. to no avail. Oh. Na I do some one kind of about two weeks to no avail. We got found that one kind of the eight months to no avail before. And we left the children all alone in the house. Mm. So before I say I can batawa yard. I mean bataya, I don't know ndị na-agba ọgbụgba anyị na-akpọ but so everything is to no avail. Alright, so friends kwanụ, ọwa mụ na friends na-abịakwa na-enete unu na-etinyekwa aka bi? By the grace of God. ụmụkwe ndị abianu in the area of ma with the raini and the rest of it. Mm. Wow. I really understand the burden in na na-aga through. And you a very strong woman. By the grace of God. You a very strong woman. And you've been standing behind your husband all these years. Or there is. Thank you for standing for your husband. Eh? Or if I go through a uh, virtuous woman, stick to your husband. through thick and thin blessing only comes from god nne thank you so much eh? um, nwanna eh, ife a mbịala bụ ka ka ụmụnne anyị nọ n'ụwa gbaa gburugburu obodo niile dị iche iche ebe ha nọ bụ ndị na-efolo m ma ndị ka ya bịa abịa echi ka ha wee fụ ọnọdụ nwanne anyị nwoke nọ um, mụ na gị one to one hmm? If a four years ịdị n'ebe a and I gị izi mana ana m enye gị anya your spirit got dị strong and achọrọ nke be quite that strong na for the sake of your wife and your children hmm? I know you are not going to give up uh, no <laughs> <laughs> Uh, hmm. because like myself, uh, sometimes I didn't come group wise anymore. Mm. I'm more. Egabazia. Like, Mbana egabana ụmụazị onye akpọzi onye dadi. Enweghị m daddy, nwere ike ime m by myself. Ebe eh, eh, hmm. a nọ nkwurịta ka a na-eme m. Ekwurịta m etinye m na wishia. Hmm. Tinye na pens sometimes ọ dịghị ekwe m nọta n'oche a ọ nọkwa pens a bịakwa ekwurịta m um, um, lot of uh, it's in West. That place, nítorí asúnmọ́ ẹ̀bùtú àná ìgbà fún ọ̀nyá dé mi. ọ̀nyá. ọ̀nyá dé sí díà. ok. ọ̀nyá dé nínú Ma mango ti mu nke na ife na. So the thing just be a body to me. I don't know what to do. World Hospital dịọra anyị abatago n'ụlọ ndị ọgba ụkwụ onye abịa nọkọrọba arụgịdarụgịda ọgba ọsọ onye nke mmadụ ole adịgo ha mee times ha rụchaa aga otu a ka ha si abịa otu ego onye ọbụla ọbụla a na-enye ego moto enye ya ego britin otu a for three of them yet aka afọ ya na na ya ọha mm. na biko onye mara otu oge ga-esi enyere m aka ya nyere m aka ka m mbilite nwụọ ọ bụghị na mmeji okwu m at least ka m nwee ike na-apụtụ apụ na-eme na-emetụ sọ nsarịntị ọ bụghị na ọ nwere ihe anya ọnada tina ọzọ m eji wee na-eme ka m nwee ike biri nwa ebe a ọ dị mma ibu akaụntụ nọmba gị n'isi madam kedu kpọkedada akaụntụ nọmba anụnwa ka bank bụ ya Zenith. kpọgoro ya akaụntụ nọmba na ndị mmadụ ga hmm? Zenith. One zero. Uh, one Ugo Marvel. ọ dị mma so ụmụnna biko akaụntụ a kpọrọ na anyị n'anya n'iru akwụkwọ ị ga-afịa hmm? ife ọbụla ị ga-emelụ nwanne anyị nwoke ma anyị anya eh? otu a ka anyị ga-esi wee na-aga na ọ dago na ife a bụ ife ndị Igbo ife a bụrụ efe ndị ọrụ ma nke ndị Imo iche ife a bụ Igbo niile ana onye ọbụla na-efolo n'owu Igbo nwanne kama ịmara ife ọbụla bụ ife ọma ị ga-emelụ m n'ọnwa afọ anyị bara biko chanel ọ ya tohim ife ọbụla ị ga-emelụ m this month ma foonu anyị chọ igolu moto anyị chọrọ igonye m biko wetara ya nwanne anyị nwoke a ee eh? laif ya na ka ọ dịgodu hapi ya abụgodu ife dị mkpa ee eh? ma nwanne m nwoke achọrọ m ka obi sie gị ike ee eh? igbo nwere mmadụ otu a m bịara ebe a ị ga-amakwa na igbo nwere mmadụ ị ga-afụ rịzọlt ya bido taa jee luo abụ ụka between taa and tuzde ị ga-afụ rịzọlt ị ga-afụ rịzọlt. and then m ga-anachigatakwa azụ ọzọ m ga-abịazi ya bụ second missionary journey eh, the news ga-abụ ebe better one than nke a mm. maka amara m ibe abụ ka m bịa fugodu onye a na-agwa m eh, mana ibe nna ekwu bụ obi sie gị ike na chineke mee ka ị nọrue taa ọ ga-emere onwe ya afa na ndụ gị mm-hmm. hmm? obi ekolo bụkwara ha anọkọtara mee ala ahụ ka echiche ọjọọ na gị n'isi o nwere ife karịa chukwu Chukwu can turn your situation around at any time. I don't miracle. Hmm? Miracle only comes from Chukwu. Hmm? Miracle bụ ife na atụbara anya na ọ ga-eme. Nwere ike iteta ụla one morning ifu na ụkwụ ga-emeriga Anything can happen. So just nwee ntachi obi. Let your spirit ya dị strong. Mpụba mma enwe your number. I go dey call you. M hmm? gara akpọ gị. Nọrọ ọfụma. Oh. so ụmụ ibe biko eh, ma achọrọ ịkọtụ vidio ebe a kịta eh? malụ na anyị nwere nwanne ebe a ilie one naira ebe a ị ga-eweta one naira ebe a eh, ọnụ na-eli eli adịgo kọmited <laughs> onye elikatazizi na onye erizi maka ị na-anya n'ọnụ ya awa na osekwu wee test ya live so anyị amaghara pịa so ụmụ iyo niile unu ga-abịa hmm? ka anyị kpọnyeli ọkpa meeli ya one or two things ka ọ malụkwa na ya nwere mmadụ ngwa nọlụ na ọfụma achọrọ nka mgbadozi anya kịta mana ofu ọfọdụ na-agọla ezinụlọ a bụ na ebele ụkpa abịa ama arapụnatafa aka ya dị ike ga-adị na arụfa agwele ga-abata n'ezinụlọ a ụzọ ọbụla bụ ụzọ mame mkpochi ga-akpọpe ụzọ ọjọọ ya oye ga-akpọchi nya nwaazị bụ nna famili a nọ n'ọnọdụ a o burugo ibu niile famili a ga-ebu na so akụkọ ọma abịa ya na-abatazi ebe a ma nwoke ma nwaanyị nọ n'ime ụkwụ ọjọọ ama akpọfa ọbụfa na mbata bụ ife a agozi amara ka chineke ga-eji wee chụchụ ọfa arụ otu a ka ọ ga-adị na eke na orie na afọ na nkwọ afịa na anụ ụbọchị na anọ ọfụma eh? eze ụmụ iyo